AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọ gaziere gị ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ka onye nwe m nọnyere gị n'ezinụlọ gị ka udo ya na-achị n'ime obi gị ka onye nwe m na-eduzi gị n'echiche nke obi gị na n'ihe ọ bụla nke ị na-eme ya dịrị gị na mma anyị abịala ọzọ n'ụbọchị taa ileba anya na ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ ebe anyị na-ahazi mpaghara akwụkwọ nsọ nke bụ detronọmi isi iri abụọ na asaa amaokwu nke iri na asaa ka anyị na-eleba anya n'ụbọchị taa gịnị ka amaokwu nke iri na asaa na-ekwu detronọmi isi iri abụọ na asaa amaokwu nke iri na asaa ọ na-asị onye a na-abụ ọnụ ka ọ bụ bụ onye na-ewezụga oke ala agbata obi ya onye a na-abụ ọnụ ka ọ bụ bụ onye na-ewezụga oke ala agbata obi ya onye agbata obi gị emeziela ihe gbasara ala ga-alaghachi ga mebisie ya megharịa ihe ahụ ndị okenye zukọrọ wee hazie ga-alaghachi n'ihi enweghị afọ ojuju ịga megharị ya eleghị anya onye ahụ ejighị ego eleghị anya n'ikike aka ịkarịrị ya eleghị anya n'izu ịka ya kpebie ọ bụrụ ego emewe ya ụzọ ọ bụla ọ bụ n'ihi na ịhụnana onye ahụ erughị iguzo n'iru gị ọ bụrụ na onye ahụ erughị iguzo n'iru gị cheta na Chineke sị gị emegharịla oke ala emebila oke ala agbata obi gị ala ahụ kwanụ a na-ekwu okwu ya o si otu ole bịa ị mara n'ebe ala si bịa onye nwe ala ọ bụ dị onye nwe ala bụ onye si gị emebila oke ala agbata obi gị ebe onye nwe ihe niile ụwa niile na uju ya were ala nye n'ihi ịhụnanya nke ọhụrụ anyị ya eme ka ihe dum dịrị anyị mfe ọ bụ gịnị kpatara m ga-eji aga emebi oke ala agbata obi m n'ihi na eleela m onwe m anya ọ dịghị nga onye ahụ ruru n'ebe m nọ akwụkwọ detronọmi na-eme ka anyị mata n'ụbọchị taa na nkọcha na-adakwasị onye na-ebi ndụ n'ụzọ dị otu ahụ ilegbuola onye ahụ na ọ dịghị ihe ọ pụrụ ime ọ bụrụ asị ka ewepụrụ ya amaala ka ewepụrụ ya amaala were ego zụọ ndị okenye ndị okenye na-amaghị na ha bụ okenye ndị okenye ihere gwụrụ n'anya ndị okenye na-anaghị eche gbasara echi ndị okenye na-amaghị na ha si n'ala bịa n'ọbụkwa n'ala ka ha ga-alaghachi gị onye mụ na ya na-atụgharị uche mgbe ị na-akpa ụdị agwa mgbe ụdị echiche a na-abịa n'ime obi gị gịnị kpatara iji ahapụ dị echiche a ruekwa mgbe ị nwere ike mezuo ya o kwesịghị ekwesị ọ na-etinye mmadụ na nsogbu ọ na-akpọ isi mmadụ emebila oke ala onye agbata obi gị chineke na-agbara iru ya eleghị anya ya bụrụ nwaanyị di ya nwụrụ kwanụ ka o nwere ga-aga mebie ala oke ala ma nwaanyị a nwere ụmụ a ga-azụ azụ ọ dị otu onye tinyere aka n'ala enwe n'uju ajụọ ya ya asị ọ bụ onye bụ onye nọ n'ezi ahụ pụrụ ime ka ya ghara ime ihe ya chọrọ ime ebe ala ahụ dị ma elechaa nwa okorobịa anya ekwura m ya okwu ọ bụla n'ihi na ikwue ọ gaghị anụ ọ dị ụfọdụ ndị mmadụ bụ na ị na-ele ha anya ga-eche na ha dị ndụ ma ihe niile nke na-egosi na mmadụ adịghị ndụ bụ ihe nlụpụta nke ndụ ha nke a ka ndụ ha na-egosi hapụ onye dị otu ahụ ghara chineke ihe niile gị onye mụ na ya na-atụgharị uche imebi oke ala na-eme ka mmadụ nwee obi ilu ebe mmadụ ibe ya nọ mgbe ị lechara onye ahụ anya hụ na ọdịngo ruru gaa were ala ya nkọcha ga-abịakwasị gị ọ dị onye ọbụla nke bụ onye na-ekwu eziokwu nọ n'ebe ahụ ma ọ bụ nọ n'amaala ahụ nke ihe ndị a na-eme ọ gaghị eji anya ọma ahụ gị ọkwa onye ahụ laruo ya dụọ ụmụ ya ọdụ si ịhụ na onye dị otu akpachapụrụ ya anya amaala ga-amakwa na ị ezigbo mmadụ n'ihi nwere anaghị zuru gị ị karịrị onye a karịa onye a gị na-akụ mkpụrụ ọjọọ ndị dị otu a imebi oke ala chetakwa na ị mụrụ ụmụ ma ọ bụghị ya ihe imesoro onye ọzọ ka a ga-eji wee meso gị Tụwa egwu chineke n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche emebila oke ala agbata obi gị etinyela mmadụ ibe gị n'anya mmiri nke ga-eme ka onye ahụ lechaa onwe ya anya ya sị ọ bụ n'otu a ọ dịrị m ọ bụkwaranụ na agara m mụta nwoke gị onye mụ na ya na-atụgharị uche ka ịhụ ebe ihe ndị a na-eduba mmadụ ọ bụrụ na enwere m nwa nwoke ọ gara eguzo napụtara m ihe m ma gị onye ọ dabara n'ọnọdụ dị otu a lekwasị Chineke anya Chineke bụ onye na-abọ ọbọ ma onye na-ejighị eji ma onye na-ejighị ma onye dị ike ma onye na-adịghị ike ma onye maara izu ma onye na-amaghị izu chineke na-abọ ọbọ ọ daba otu a hapụrụ ya chineke ka ọ gaara gị ọgụ gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa arịrịọ mbụ ka chineke mee amara site n'ikike nke mmụọ nsọ napụ m n'imebi oke agbata obi m anyị bie ndụ n'ụzọ dị otu a udo ga-achị ọ ga-adịrị anyị na mma ezi enyi m ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ onye gị na ị ga-amụ akwụkwọ nsọ Chineke gbalịa rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma ọ bụ at gmail at gmail nwa chineke ọma na-ege ntị kọrọ na ekwentị na 070 6363 7224 070 6363 7224 ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anụ abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi onye na-akwadola Chineke akwadowo ya inye anyị ozi ọma nke pụrụ iche Let Amazing ndị Central District Choir nọmba 1 School Road Aba unu emela na abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa arekpere anyị bụ ka udo Chineke chia n'etiti unu n'aha jizọs amen n'ọnụ nwayọọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ kee ma nata ngọzi dị n'ime ya amara chineke bara gị ụba n'oge nke a gị onye na-ege m ntị ha bụkwa oge ọzọ nke chineke mere na dịka mere ya si dị n'ala ndị dị ndụ anyị nwee ịnụ okwu ya nke na-eduzi anyị nke na-agbakwa anyị ume n'ime ndụ a ka anyị ụdata isi nara ike gawakwa n'ihu nna anyị nke eluigwe ekele na otuto dịrị gị n'ihi ịdị mma gị na obi ebere gị ka iji mee ka ndụ anyị wee fọọ n'agbanyeghị adịghị ọcha anyị niile gbaghara anyị ma mere anyị ebere n'oge nke a anyị na-aga ịnụ okwu gị duzie nghọta anyị ka anyị wee tinye ihe niile ka anyị na-anụ nke sitere n'ebe nọ n'ọlụ ka ihe wee dịrị anyị na mma n'aha jizọs amen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ abụọma isi iri itoolu na asaa abụọma isi iri itoolu na asaa amaokwu nke iri unu ndị na-ahụ jehova n'anya kpọọnụ ihe ọjọọ asị ọ na-edebe mkpụrụ obi ndị ebere ya ọ na-anapụta ha n'aka ndị na-emebi iwu isiokwu anyị n'oge a bụ gbara mmehie ọsọ gbara mmehie ọsọ dịka ihe anyị na-ahụ n'anya n'ụbọchị taa si wee na-adị ọtụtụ mgbe ndị na-akpọ onwe ha ndị chineke na-enwetu aramahụ n'ihi gịnị ha na-evu n'obi na aha a zara aza kwụsịrị naanị n'ịza ya dịka aha abụ m onye otu kraịst maọbụ abụ m kristian dịka ndị bekee kpọrọ ya maọbụ abụ m nwa chineke ụfọdụ na-asị abụ m onye kwere ekwe ịzara onye otu kraịst ịzara nwa chineke ịzara onye kwere ekwe ọ dị otu mkpụrụ nke na-adị n'ime onye ọbụla nke ahụ bụ ịgbara mmehie ọsọ ịgbara ihe ọjọọ ọsọ mana n'ihi ilefe anya ejighị ihe kpọrọ ihe ya eme mgbe ofu ekwensụ abịa na-aghọrị anyị anyị aghawa onwe anyị aka anyị agakwa ịkpakọta onwe anyị ọnụ anyị achọ ibi ndụ otu ọbụla ọ masịrị anyị n'ihi gịnị anyị azaala aha na anyị na-eso otu kraịst maọbụ anyị bụ ụmụ chineke maọbụ anyị bụrụla ndị kwere ekwe akwụkwọ abụọma n'oge nke a na-eme ka ọ dị ọhụrụ n'ime obi anyị sị na anyị kwesịrị ịkpọ ihe ọjọọ asị gbagharị ihe ọjọọ ọsọ ihe niile na-emegide iwu chineke ihe niile dabere n'ịnụpụ isi na iwu chineke anyị ekwesịghị ị na-aga ije n'ime ha anyị ekwesịghị ị na-ege ha ntị anyị ekwesịghị ị na-eme ihe ndị a ọ bụghị na anyị ekwesịghị ị na-eme ha anyị ekwesịghịkwa ị na-akwado ha anyị ekwesịghị ị na-akwado ndị na-eme ụdịrị ihe ndị a niile n'ihi akwụkwọ nsọ onwe ya dọrọ anyị aka na ntị otu ihe ahụ anyị lee anya n'ihe edere n'akwụkwọ emọs isi ise amaokwu nke iri na ise akwụkwọ emọs isi ise amaokwu nke iri na ise kpọọ ihe ọjọọ asị hụ ezi ihe n'anya menụ ikpe ziri ezi ka o guzozie ike n'ọnụ ụzọ ama eleghị anya jehova bụ chineke nke usu niile nke ndị agha ga-emere ndị josef fọdụrụ amara lee ihe o ji dị mkpa anyị chebara uche n'ebe anyị gụrụ n'akwụkwọ emọs ụwa anyị ejupụtala n'ọtụtụ ihe ọjọọ n'etiti ndị kwere ekwe ihe ọjọọ dị anaghị ekwukwa ekwu n'etiti ndị na-ekweghị ekwe ihe ize ndụ dị ebe niile mana ọkpụkpọ oku ọhụụ anyị na-enwe bụ ka anyị gbara ihe ọjọọ ọsọ kpọọ ya asị ma n'etiti ndị kwere ekwe mgbe ahụ hụrụ ihe ọjọọ kpọọ ya asị si ihe a bụ ihe ọjọọ ekwesịghị ịhụta ya n'etiti anyị ekwela ka o si n'aka gị ebe ọ bụla o si na-abịa ekwela ka ọ dịgide soro ụkpụrụ niile chineke kwadoro iji hụ na ewefuru ihe ọjọọ asị ka anyị lee ma chineke a ga-emere anyị amara n'ihi chineke bụ onye obi ebere obi ebere ya na-adịgide mgbe niile mana obi ebere ya anaghị akwado ihe ọjọọ obi ebere ya anaghị anagide ihe ọjọọ obi ebere ya bụ ka anyị kọta ihe ọjọọ ma si n'ime ya wee chigharịa wezụga onwe anyị n'ihe ndị ahụ ọ bụ ya bụ ọkpụkpọ oku nke anyị na-enwe n'oge nke a gbara ihe ọjọọ ọsọ anyị ile anya n'ihe edere n'akwụkwọ ọpụpụ isi iri atọ na abụọ amaokwu nke iri atọ ọpụpụ isi iri atọ na abụọ amaokwu nke iri atọ ma ugbu a ọ bụrụ na ị ga-agbaghara mmehie ha ma ọ bụrụ na ị meghị ya biko chichapụ m n'akwụkwọ gị nke ideworo anyị gụọ na amaokwu nke iri atọ na otu ya si ụta moses wee jeghachikuru jehova si biko ndị nke a emehiewo mmehie ukwuu mere onwe ha chi ọlaedo ebe anyị gụrụ n'akwụkwọ ọpụpụ isi iri atọ na abụọ amaokwu nke iri atọ na abụọ na nke iri atọ na otu anyị gụọkwa amaokwu ya nke iri atọ ọ ga-ike iwe anyị anya n'ihi ọ si ebe ahụ o rue n'echi ya na moses siri ndị izrel unu onwe unu emehiewo mmehie ukwu ma ugbu a m ga-arịgo kuru jehova eleghị anya m ga-ekpuchi mmehie unu ịgbara mmehie ọsọ dabere na mgbe anyị mere mmehie anyị arịọ arịrịọ ịgbaghara mmehie n'ihi dịka ụmụ Izrel si mee megide chineke moses kọtara na ha mehiere megide chineke ya ga rịọ arịrịọ n'ihu chineke ọ gwakwara ha agwa ya ga-arịọ chineke chineke wee nwee ọmaiko n'ebe ụmụ Izrel nọ ma gbaghara otu ahụ ka ọ dị nye anyị niile otu ihe na-ewe chineke iwe karịchasị abụ bụ mmadụ ikwesị olu ya ike n'ime mmehie n'ime ihe ọjọọ onye na-ezu ohi n'ụzọ niile ya na-anụ na ihe ndị adịghị mma ya ga-akpa n'ihu na-eme ya onye na-akwa iko ya gakwa n'ihu na-akwa iko ebe ọ na-anụkwa na chineke si ga akwala iko onye na-egbu mmadụ ma ọ bụ ịkpachapụ anya were mma gbuo ma ọ bụ ịga n'azụ gbuo ma ọ bụ iji okwu ọnụ gbuo ya na-anụ na chineke kpọrọ ihe ndị a si ya gaa n'ihu na-eme ya ọ bụ ihe na-ajọ chineke njọ mana onye na-anụ ya n'oge nke a sị chineke biko gbaghara emeghela ma gaa m ime ya ọzọ ya echegharịa chineke gị gbaghara ya ka anyị kpee ekpere nna anyị nke eluigwe biko gbaghara anyị mmehie anyị niile ndị anyị kpacha anya mee na ndị anyị na-akpachaghị anya mee nye anyị mmụọ nke inwe nchegharị ma hapụ ihe ọjọọ ndị a niile n'aha jizọs unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu Nwa chineke ọma na-ege ntị gbara mmehie ọsọ site na ekwensị na-agagharị na-achọ onye ọ ga-apụbata n'ime mmehie bụ onye ọ ga-eduhie ma na-arịọ gị onye ọma na-ege ntị ka anyị gbalịa gbara mmehie ọsọ onye ọ bụla na-eme mmehie ama m na mmụọ nke chineke nọ n'ime anyị ga na-agwa gị ga na-agwa m kwamgbe kwamgbe na ihe a adịghị mma na a adịghị mma ka anyị gbalịa gbara mmehie ọsọ chineke ga-enyere anyị aka ọ bụrụ na anyị enwe mmụọ nke nchegharị ọ ga-enyere anyị aka ka anyị wee chegharịa ma chigharịa n'ihe ọjọọ ana m arịọ ka anyị nyefee onwe anyị nye kraịst ọ ga-agba anyị ume n'ime ụwa anyị nọ n'ime n'aha jizọs amen imeela onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye wetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ onye wetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ozi ọma nke na-adụ anyị akala ntị ma anyị gbara mmehie ọsọ gbara ya ọsọ ọ ga-adịrị anyị mma n'aha jizọs imeela onye mgbasa ozi arụ ekpere anyị mbụ ka chineke gọzie gị ka udo ya chia n'ime ezinụlọ gị n'aha jizọs amen ezi enyi m mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com awrnigeria at com ma ọ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ezi enyi na-ege ntị mara na ị nwere ike ige ozizi ọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo ka Chineke nọnyere ma gọzie ndị gere ege na ndị kwupụtara n'okwu ọma nketa n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo